Ken bụ onye egwu abịakwa m ka m si abịa mgbe egwu m na-ada mmiri ugwu, ugwu eze nwanyị mmiri ugwu, ada ji mmasị m kelee gị mmiri ugwu, ugwu eze nwanyị eze nwanyị ubu ada ji mma na-ekele gị ka mmiri ubu mmiri ubu nke dị n'ọzọ ubulu ada dị mma mere ka mmara na mmiri ubu dị mma mmiri ubu chinaza adịgbo ekele gị o mmiri ubu ọzọbulu ji ebube mmiri na-eme mma na-ebuli ụmụ ya elu ubu na-eme mma na gwa ọrịa ubu mmiri ọma e, ubu na gozi na-ebuli elu ubu na-eme mma ji mmasị m gị mmiri ugwu ụbụ eze nwanyị eze nwanyị ugwu ada ji mma na-ekele gị ụbụ eze nwe enyi ụbụ akaba ụbụ ilo ụbụ ofufe ma akwa na ozu ubulu ụbụ eze enyi ụbụ akaba ụbụ ilo ụbụ ofufe ma akwa na ozu na-eme mma onye bịa n'ubu ubu ya mma ubu na-agwọ ọrịa onye kwuru ya ṅụọ ọrịala ubu na-eme ihe shiri ike ọ dịghị mfe ubu na-ebuli ogbenye elu ọ bụrụ ọgaranya o ubu ọzụbụlụ dịdị ebube mmiri na-eme mma na-ebuli ubu ya elu ubu na-eme mma ji mmasị m kelee gị mmiri ugwu ụbụ eze nwanyị eze nwanyị ugwu ada ji mma na-ekele gị ụgbọ eze nwe enyi ụgbọ akaba ụgbọ ilo ụgbọ ofufa makwa n'ozu bụrụ ụgbọ eze nwe enyi ụgbọ akaba Chinasa bụ onye egwu ekwuchala okwu ekele kelere m edu mensa na ọstrọ adaji masị m kelee gị ọjị m okpu agụ junior n'ọzọ adaji masị m kelee gị si m ka m kelee n'ọlọ mmiri mara akụ wan n'ọzọ ekele eze ọnwa n'ọzọ wee na-ekelekwasị honorable injinia ikenna ọfọdeme majority leaders house of assembly daji mmasị m onye egwu ọmụ nọ ubu eze nwanyị oke mmụọ